ndewo na ụmụ akwụkwọ na-ege m ntị n'asụsụ igbo nke tata anyị chọrọ ka anyị na-ebe anya n'isiokwu na-ekwu maka akara ụda olu ị na-anya n'asụsụ igbo ịfụ na asụsụ igbo so na otu n'ime asụsụ ndị nwere akara ụda olu o so n'ihe asụsụ igbo ji wee bụrụ gịnị ọ pụrụ iche n'asụsụ asụsụ ndị ọzọ nọ asụsụ igbo abụghị asụsụ ndebe olu dị ka ebe e nwere ike idebe olu dị iche iche wee kpọpụta ofu okwu mana ọ bụrụ na itinye idebe olu dị iche iche wee kpọpụta ụfọdụ okwu n'asụsụ Igbo ịfụ na asụsụ okwu ndị ahụ nwere ike ịpụ n'echiche ma ọ bụ na nghọta dị na ya n'isiokwu anụma bụ akara ụdaolu kedu ihe bụ akara ụdaolu akara udoolu bụ otu n'ime akara edemede e nwere n'asụsụ Igbo ọ bụ akara eji egosipụta ndịiche n'okwu Igbo ndị nwere otu nsupe mana nghọta ha mere gịnị dị iche iche kedu ihe nke a pụtara ihe nke a pụtara bụ na ọtụtụ okwu igbo nwere ike ịbụ otu nsupe mana nghọta ha nwere ike mee gịnị dị n'iche iche onye ka anyị ji wee kwuo na mbụ sị na asụsụ igbo abụghị asụsụ ndebe olu kama na-asụ gịnị ụdaolu maka na ụdaolu ka akara ụdaolu ka eji egosipụta okwu igbo ndịiche dị n'okwu igbo ndị nwere otu nsupe mana nghọta ha mere gịnị dị n'iche iche ọ bụkwazi akara edemede ọ bụkwazi akara edemede eji egosipụta nghọta okpụrụ okwu mere gịnị nwere ịfụ na mkpụrụ okwu ọbụla nwere nghọta o nwere ịnwekwaziri ike iji akara udoru wee megị wee gosipụtakwazie ya ọ bụkwazi site n'okwu na ụda okwu na-ada mgbe a na-akpọpụta ya ka eji ama gịnị ụda okwu ahụ nwere na ụdị akara udaoru enwere ike ime gịnị itinye na ya ebe enwere ike itinye akara udaoru ebe a na-etinye akara udaoru n'asụsụ Igbo ọ bụghị ebe niile ka a na-eme gịnị ka a na-etinye akara udoru ọ bụghị ebe ọ ka a na-etinye akara ụda olu n'okwu igbo a na-etinye akara ụda olu n'okwu ndị a mkpụrụ okwu ndị anụma na ụda ume na gịnị yiri ụda ume ị na-anya n'asụsụ igbo anyị nwere ụda ume dị onye asatọ a e i i o ọ u ụ n'elu ụdị ume na gịnị nyiri ụdụ ume ka a na-etinye gịnị akara udo olu ọ bụrụ na mkpụrụ edemede ọbụla ịfụrụ ị ga ebe ahụ gịnị tinye akara udo olu ebe ọzọkwa a na-etinyekwazị akara udo olu bụ na gịnị nyiri ụdụ ume n'asụsụ Igbo enwere ọ dị mkpụrụ ụdụ ume abụọ enwere n'asụsụ Igbo ha bụ gịnị mi na gịnị ni mi na na Igbo okwu mkpụrụ edemede ndị na-arụ ọrụ dịka gịnị nyiri ụdụ ume anyị ma ọ bụ ume abụọ ka enwere n'asụsụ Igbo ofufe chọrọ ime ka ịmata abụ na mgbe ọbụla a na-emebe nyiri utu ume ma ọ bụ ihe ị ga-eji wee mara nyiri utu ume n'okwu igbo bụ ebe ụkwụ na mgbochi ume bịakọtara mgbochi ume dị abụọ mgbochi ume nke mbụ ga-arụrịrị ọrụ dịka gịnị nyiri utu ume maka na mmebe okwu igbo mgbochi ume na-abụ anaghị eme anaghị abịakọta ọnụ ọ naghị enwe ụda aka ọ bụ ma mgbe ihe na enweghị na-enye ya ụda ịfụna ebe ọ bụ na mgbochi ume bịakọtara ọnụ mgbochi ume abụọ nọkọtara ọnụ ofuke n'ime mgbochi ume ndị ahụ na-arụ ọrụ dịka gịnị yiri udu ume mgbochi ume ndị ahụ ga-arụ ọrụ dịka yiri udu ume ga-abụrịrị gịnị mee ma ọ bụ gịnị nị ọnya ka eji wee site na ha gịnị yiri udu ume ha na arụkwazị ọrụ dịka udu ume ha nwere ike ịbụ nkeji okwu ha nwere ike ibido okwu igbo ha nwekwarisịrị ike ịkwụsịkwazi gịnị okwu igbo n'ịga n'iru anyị nwere nke na ụdị akara ụdaolu anyị nwere ụdị akara olu atọ na shigbo ha bụ ndị a nke mbụ akara ụda elu high tone nke ịbụọ akara ụda ala low tone nke atọ akara ụda nsụda maọbụ ụda etiti mid or step tone ị na-anya n'akanye akara ụda olu anụmanụ ị ga-afụ na esi na na mgbe a na-edepụta akara udelu na a na-esi n'aka ekpe aga ekwu elu gịnị n'aka nri n'elu a na-esi na na etu anọ wee karịa ruo na gịnị n'elu nke a na nke ọzọ gbabụrụ akara ụda ala a na-esi n'aka ekpe n'elu aka ekpe wee karịa ebe gịnị lituo a lituo ọ bụghị ịga ede akara ụda ụda ala isi na-etu anọ wee kee ya ịka a etu ma na ihe na-akụ gịnị ụda elu ude elu ị ka akata ude elu na akụkụ aka ekpe wee gbagote n'aka nri ka ị ga-esi were gịnị wee kagoo ya isi n'ala eme gịnị ịkagoo ya mara mgbe ị ga-ede nke ị ga-etinye nke ala ị ga-esi n'akụkụ aka nri elu wee katuo ya gị ala etu a mụọ ịtụle etu a ka esi eme gịnị ka esi aka akara ụda olu nke etiti ụda etiti na-adị gịnị n'etiti a na-esi etu a mụ maka ahịa ọ dịrị n'etiti ịfụla etu a ka esi eme gịnị ka esi akagasị akara ụda olu cheta na anyị kọwara na akara ụda olu nke na ụdị akara ụda olu atọ anyị nwere bụ gịnị ụda elu ụda ala na gịnị ụda etiti nkanye akara ụda olu nkanye akara ụda olu ka anyị lebazie anya na nkanye akara ụda olu kpọmkwem ịlanye ebe a anyị nwere okwu ndị nwere nkeji okwu gịnị abụọ okwu ndị nwere nkeji okwu abụọ ihe ọzọ m chọrọ ime ka ị mata tupu anyị abanyezie na akanye akara udaolu kpọmkwem wee kụzima anya ọfụma bụ na ofu ife ị ga-ama bụ na nkeji okwu ole okwu nwere ga-ekwu akara udaolu ole ebe okwu ahụ nwere ike ime gịnị nwere ike ibu ọ bụrụ na ofu okwu igbo bụrụ otu nkeji okwu mara na ihe akara udaolu ole ọ ga-ebu ga-abụ gịnị otu akara udaolu ọ bụrụ nkeji okwu abụọ akara ụda olu abụọ ka ọ ga-eme gịnị ka ọ ga-ebu ọ bụrụ nkeji okwu atọ akara ụda olu gị atọ ka ọ ga-eme gịnị ka ọ ga-ebuterezie na gịnị gabazie ihe ọzọ m chọkwara ime ka mata bụ mgbe ị na-etinye akara ụda olu bụ na akara ụda elu ụda ala na ụda etiti maọbụ ụda nsụda ofu otu ihe ga-ama bụ na akara ụda etiti ya biri ebiri n'uche na akara ụda etiti enweghị mgbe ọ na esota gịnị akara ụda ala ọ naghị esote ụda akara ụda mgbe a na-etinye akara ụda olu naanị ihe akara ụda olu na-esote bụ gịnị akara ụda etiti na-esote bụ gịnị akara ụda elu n'okwu igbo ọzọkwa bụ na akara ụda etiti enweghị mgbe o ji ebido okwu igbo ọ naghị ebido okwu igbo onwe ha ebe ọ bụla ịfụrụ na akara ụda etiti bidoro okwu igbo mara na akara ụda etiti ahụ na-emeghe gịnị akara ụda olu ahụ na-emeghe gịnị etinye ya ọfụma ebe ọbụla ịfụkwaziri akara ụda etiti sokwazi akara ụdaala n'okwu igbo ị ga-amakwazi na akara ụda olu ahụ na-eme gịnị etinye ihe nke ọma naanị ihe o nwere ike iso n'okwu igbo bụ gịnị akara ụda elu akara ụda elu o nwere ike ime gịnị iso n'okwu igbo n'ịgaba n'ihu tupu anyị emanyezi akara ụda olu n'okwu ndị anụma ọ dị ụzọ ihe ole ma ole m chọrọ ka ị mara e nwere usoro a na-agbaso mgbe a na-eme gịnị etinye akara ụda olu ọ bụrụ na ị chọọ ka ị tinye aka n'udo ruo ọfụma n'okwu ọbụla e nyere gị ị ga-agba mbọ mee gịnị gbasoo usoro a ị na n'okwu ntị anyị nwere anyị nwere isi isi smell isi head isi blindness isi to hook ị na-anya efu n'okwu niile a nwere gịnị otu nzube mana nghọta ha mere gịnị dị n'iche iche ilota n'ihe kọwara na eh, akara ụda olu bụ na akara ndị a na-etinye n'okwu igbo ndị nwere otu usoro mana nghọta ha mere gịnị dịkwazị n'iche iche tupu anyị etinye achọrọ m ịdepụtara gị ọtụtụ ihe bụ ole ole bụ ole ị nwere ike ime gịnị ịgbara ụkwụ mgbe ị na-eme gịnị ị na-etinye akara ụdị olu ngwa n'ahịa ebe ahụ nọ anyị nwere aka hand nwee mbe Tortoise. Nwee ala. Land. Nwee ude. Cream. nwekwazie ego money ile anya na okwu ise ndị a edepụtara nwere akara ụda elu elu mbe nwere akara ụda elu na gịnị ụda ala ala nwere gịnị ụda ala ụda ala ude nwere gịnị ụda ala ụda elu ebe ego nwere ụda elu na gịnị ụda etiti ile anya na n'iji kọwapụ ya ọfụma ile na ego efuna ego nwere ụda etiti na ụda etiti na-ezụta gịnị ụda elu na ọ bụghị gịnị ụda ala inekwa anya ọzọ ị ga azụ na ụda etiti ya emeghị gịnị n'okwu niile anyị tinyere na onwe ha ebe ụda etiti mere gịnị bidoro okwu onwe onweghị ngwa ka anyị lebazi anya na ndị anyị depụtara ebe a nọ ofu ife chọrọ ka ị gee ntị nke ọma bụ na mgbe nne anya ọfụma ihe na-anya bụ ị ga-afụ na aka nwere elu elu mbe nwere elu na ala ala nwere gịnị ala ala ude nwere gịnị ala na elu ego nwere gịnị elu n'etiti ọ bụrụ na ị chọọ itinye akara ude olu ọfụma n'okwu ọbụla e nyere gị ị ga-agba mbọ bụrụ ihe ndị a niile n'isi kedu ka ị ga-esi wee buo ya n'isi ọ bụrụ na ị bunye n'isi ị mara bụ na aka nwere elu elu mbe nwere ala eh, elu na ala ala nwere gịnị ala ala ude nwere ala n'elu ebe ego nwekwazị gịnị elu na etiti mgbe ị na-etinye okwu ọbụla enyere gị ọ bụrụ na ị marachaghị ihe niile ntị anụma bụrụ ya n'isi ụgwụzi okwu ọbụla enyere gị ihe ị ga-eme bụ gịnị ịkpọ okwu ahụ aha ịkpọ ya ikwuo n'obi gị ọ bụrụ na iji wee atụ na enyere gị isi eh, smell ọ bụrụ na ịkpụwa isi ihe ọzọ ị ga-ekwusi n'obi gị bụ ime ka ị na-eme ahụ ị na-akpọ isi n'ime obi gị ị na-ele anya n'okwu ndị niile anyị bụ isi ị na-akpa nke ọ bụla ọ dara ka ya ị mara na akara ụda olu a ka ọ ga-eme gịnị ka ọ ga-ebu ịchụwe maatụ anyị nwere isi ọ bụrụ na ikwu ne anya ka mara ma ọ gị ka gịnị aka ikwukwe ọzọ imekwa nne anya mara na ọ gị ka gịnị mbe ikwukwe ọzọ ine anya na nka mara na ọ gị ka gịnị ala ala ikwukwe ọzọ ime gịnị inekwa anya na nka mara na ọ ka ude ikwukwe ọzọ inekwa anya na nka mara na ọ gị ka gịnị ego mgbe ị na-ekwu tupu ikwucha anya ihe niile ndị anụba ị ga-achọpụta na o nwere anyị nke nya na ya mere gịnị dakọrọ na ọ bụrụ okwu nwere nkeji okwu ole abụọ ngwa ka anyị leba anya anya isi mm isi mm isi mbe isi mm isi mbe ịfụ na isi ga-abụ gịnị elu na ala anyị dịkwa na nke anụnwa isi isi isi aka, isi, aka, isi, aka, mm-mm, mm-mm, mm-mm, mm-mm, mm-mm, mm-mm. aka bụ otu aka n'udoru, ọ bụrụ gịnị? Aka, elu elu, isi, mm-mm, isi, mm-mm, isi, mm-mm, isi, ala. isi ala mm mm isi ala isi ọ bụrụ gịnị ala ala anyị nwere nke ọzọ isi tokuk isi aghala udaolu efu na ọ ga-abụ ala n'elu nke a bụ gịnị oke mel onye elu na ala igwe igwe mbe ịfụna elu na ala ya na mbe nwere gịnị otu akara uju olu elu na gịnị ala anyị nwee igwe kraud igwe igwe igwe ala igwe ala igwe ala ịfụna ọbụchị ala ala anyị nke na nke ikpeazụ igwe to grind igwe ọ na-ekwe ọka igwe igwe mm igwe mm igwe ego igwe ego ịfụnanya na gịnị ego bụ gịnị otu ihe elu na gịnị etiti elu na etiti ị na-anya na nke a ị ga-achọpụtakwazi na igwe to grind na igwe sky bụ gịnị otu ihe ofu aka udo ka ha na gịnị ka ha elu na gịnị etiti elu na gịnị etiti anyị na-elekwa anya na nke anọ nwanyị kwa anya na ọmụmaatụ nke anọ agwa cry agwa mm agwa. abụọ mana ọtụtụ mgbe ihe ụmụaka na-achụ bụ dịka anyị nwetagoro etu esi e etinye aka udo n'okwu ndị nwere nkeji okwu abụọ na ihe anyị ji kpọkwasara okwu soro anyị gbasoro nke ndị bekee na-akpọ tips bụ prịnsịpụl ee eji enweta okwu ndị nwere nkeji okwu abụọ ụfọdụ ụmụakwụkwọ nwere ike na-ajụ ọ bụrụ okwu nwere mmekarịa nkeji okwu abụọ ka edizi ihe anyị ga-eme ya ngwa anyị ka ife ha ga-eme ya ka mma na-anya n'okwu ndị anụwa anyị nwere okwu ndị nwere aka nkeji okwu ole nkeji okwu karịrị gịnị abụọ ile ya n'okwu abụ mmadụ mkpụrụ edemede izi bidoro elu bụ gịnị mi ile anya dịka anyị kọwara na na ebe ọ bụla enwere mgbochi ume abụọ na otu n'ime ha gakọtara ọnụ na otu n'ime ha ga-abụrịrị gịnị ee nyiri otu ume ile anya ebe a ma anyị nwere mi abụọ n'ime mi abụọ anụwa nke mbụ bụ gịnị nyiri uju ume ebe nke abụọ bụ gịnị mgbochi ume a na-anụnwa na-eme gịnị na-enye ya ụda nke a nwere ụda akịa anyị kọwakwazi na mgbe anyị na-akụwa ebe nwere ike itinye aka n'udoro bụ naanị n'elu udu ume na gịnị nyiri uju ume ka a na-etinye akara udoro na ọ bụghị ebe niile ị na-anya ebe nwa okwu anyị nwere karịrị nkeji okwu ole abụọ ọ karịrị nkeji okwu abụọ nke a bụ nkeji okwu ole atọ mee a na gịnị do ị na-anya ebe anụnwa kedu ihe anyị ga-eme ka anyị wee nwee ike itinye nwa okwu ndị a n'aka e, e, akara udaolu n'okwu ndị anụnwa wee gbasokwazi usoro anụnwa anyị depụtara ebe anụnwa ihe mbụ ị ga-eme bụ ị na-anya n'okwu e nyere gị ike ya ka ọ dị na gịnị nkeji okwu abụọ tupu itinyebe ngwa na ihe anyị ga-eme anyị nwere mmadụ ị ga-eke na gịnị ọdụ nkeji okwu abụọ n'ebe anụnwa eburu ụzọ tinye nke mbụ mma mma mma ka ị na-enye eme gị mma mm, mm. mma kedu ihe ọ ga-abụ ebe a mma nkeji okwu kedu ihe ị ga-eme site iwee nweta ya ebe ọ bụ na usoro anyị gbasoro bụ nke nwere nkeji okwu abụọ ihe ọzọ ị ga-eme bụ gịnị ihichata nke a ihichata nke a inwetago nke ka o wee nwee ike bụrụ gịnị nkeji okwu abụọ ịfụnanya enwego gịnị mmadụ mmadụ mmadụ mmadụ mm, mm, mm, cheta na ihe ize nwetara ebe a bụ gịnị elu anyị bụrụzie gịnị mmadụ mmadụ mmadụ mbe mmadụ mbe ịfụ na mbe bụ gịnị elu na ala cheta na anyị nwetara elu ebe a nwa, bịakwa ebe a nwa, nwetakwa mmadụ ọ bụrụ gịnị mbe nke isi bidoro ya na bụ gịnị ee mbe elu na gịnị ala ịfụ ka esi nweta ya elu elu na gịnị ala ịfụ ka anyị si nweta nkeji okwu atọ mmadụ mmadụ ofe ihe ahụkwa ka ị ga-emekwa na gịnị azịza ikekwe na nkeji okwu abụọ azị mm azị mm azị mm azị ube mm azị ude azị ude azị mm ọ bụrụ gịnị ala na gịnị elu ọfọzie gịnị za itichakwa nke a mee gịnị tinyekwa ọ bụrụ nkeji okwu akwa zịza zịza zịza mbe zịza mbe ọ bụ gịnị elu na gịnị ala efu ka esi nweta ya azịza azịza azịza azị azịza azịza efu ya bru abịa na nke anụnwa enwee gịnị akụ akụ hipopotamus akụ ikekwe ya na ncheji okwu abụọ akụ akụ akụ mbe akụ mbe ọ bụ gịnị elu na gịnị ọfọzie mm. cheta na mmiri anụnwa bụ gịnị nyiri uju ume anyị kwuru na o nwere ike ibido okwu ma kwụsịkwazie gịnị okwu ha abụọ bụ gịnị ọ bụ gịnị nyiri uju ume ọ na-arụ ọrụ dịka gịnị ụda ume ọ na-enwe nkeji okwu nke ya ọ na-akwụrụ onwe nwee nkeji okwu ọ na-enye onwe anyị ihe ọzọ nke eme ihicha nka ka iwe nwee ike ka ọ bụrụ nkeji okwu abụọ kum kum akwụrụ ala ala ala kom ala ọ bụghị ala efelekwa esometu ya anyị nwekwa nke ọzọ mgbe ụfọdụ ọ na-ada agbagwoju ụmụ akwụkwọ anya ebe anụnwa ọ dị ka na ịghọtara ya ọfụma okwu abụ akụm ọdụm na mbem mgbe ụfọdụ ọ na-agbagwoju ụmụ akwụkwọ anya n'ịma nkeji okwu ole o mere gịnị o nwere ihe ị ga-ebu n'uche iji wee mara nkeji okwu ọbụla bụ ọ bụrụ na nyiri uju ume ọ bụrụ ma ọ bụ mme bụ ihe kwụsịrị okwu ahụ mara na ọ ga-ebu nkeji okwu nke aki ya ọ ga-akwụrụ onwe maka na mgbochi ume anaghị ebido okwu nke o ji eme gịnị akwụsị okwu naanị ụdị ume na-ebido okwu kwụsịkwazi okwu ma ọ bụ nyiri ụdị ume bido okwu ome gịnị ọ kwụsịkwazi ịna-anya bụ efu na ha bụ gịnị ụdị ume ha nwere ike ime gịnị ịfụrụ onwe ha nwee nkeji okwu aka anyị bịa na nke ọzọ ọdụm lion ọdụm lion anyị jikwa na nkeji okwu akwa ọdụ ọdụ ala ọdụ ala ọ bụ gịnị ala ala ọdụ ala ọfọzie gịnị dụm mụ ọdụ ọfọzie m ebe anụnwa ificha nka mee gịnị anyị enwetakwazie nkeji okwu abụọ bụ gịnị dụm dụmụ ọdụmụ ọdụmụ ọdụmụ mu ọ̀dùnmú dùnmú nǹn nǹn nǹn ọ̀dùnmú ùbe dùnmú nǹn dùnmú nǹn nǹn dùnmú nǹn nǹn nǹn ọ bụrụ gịnị ala na gịnị elu ọdụmụ ọdụmụ ọ bụrụ gịnị ala ala na gịnị elu anyị nwekwazila ebe a nduru dove nduru dove nduru nwere nkeji okwu ole atọ ni u na u nduru ka anyị kee na nkeji okwu abụọ ndu ndu ndu mbe ndu mbe ndu elu na gịnị ala ndu mbe ọfọzie ru ificha nke a ka ike bụrụ nkeji okwu abụọ duru duru mm juru mm, mm ọ bụ gịnị juru ala juru mm, mm. ọ bụ gịnị ala ala efu ka anyị si nweta elu ala ala njuru mm, njuru njuru njuru anyị bịa na nke ọzọ akwụkwọ akwụkwọ ụfọdụ na-akpọ ya akwụkwọ akwụkwọ ụfọdụ na-akpọ ya akwụkwọ ebe ụfọdụ na-akpọ ya gịnị akwụkwọ tupu ị dee ihe ị ga-ama nke mere gịnị akpọrọ gị ọ bụrụ onye na-akpọrọ gị n'ọnụ iwe na-etinye ị ga-ama nke ọ kpọrọ ọ bụrụ na akwụkwọ ị mara na ọ ga-ebu akara udolu nke ya ọ bụrụ na akwụkwọ ịfụna ha na-abụ bụ gị ofu ọ bụghị otu ngwa ka anyị kee ya anyị ga-etinyecha akara udolu na aba ka ịghọta ihe dị iche nke anyị chọrọ itinye bụ gịnị akwụkwọ akwụkwọ gịnị akwụkwọ ngwa anyị kee ya ozu na abịa akwụ akwụ mkpụ mm, mm, akwụ aka ọ bụghị elu elu ọfọzie kwọ anyị wee hichaa nke wee nweta gịnị kwụ ụgwọ kwụ ụgwọ lụta ihe anyị na-etinye bụ gịnị akwụ ụgwọ akwụ ụgwọ ọ bụghị akwụ ụgwọ akwụ ụgwọ akwụ ụgwọ ọ bụghị gịnị akwụ ụgwọ nkwanye. kwụ ụgwọ kwụ ụgwọ mm, kwụ ụgwọ kwụ ụgwọ ego ụgwọ ego ọ bụghị elu na gịnị etiti lụta na ihe anyị tinyere ebe a bụ gịnị akwụkwọ akwụkwọ mana ọ bụrụ ndị na-akpọ ya akwụkwọ akwụkwọ kedu ihe ọ ga-abụ ịfụ na ebe a ga-enwe mgbanwe n'akara akara ụda na nke anyị tinyere ebe a bụ gịnị na ngwụcha kedu ihe ọ ga-abụ akwụkwọ akwụkwọ anyị enwetago nke gịnị akwụ ọfọzi gịnị kwọ akwụkwọ ificha nke anụnwa na nke anụnwa wee chi itinye kwụ e, akwụkwọ ihe ọ ga-abụ gịnị kwụ ụgwọ ọ bụghị kwụ ụgwọ ihe anyị na-etinye kịta bụ gịnị nke anyị tinyere ebe a kwụ ụgwọ mana nke anyị chọrọ itinye kịta bụ gịnị kwụ ụgwọ akwụkwọ kwụ ụgwọ kwụ ụgwọ kwụ ụgwọ kwụ ụgwọ aka kwụ ụgwọ aka ọ bụrụ gịnị chọrọ itinye na nke ga-abịa na ngwụcha ebe a ga-abụ gịnị akara ụda elu na ọ bụrụ ndị na-akpọ ya gịnị akwụkwọ mana ọ bụrụ ndị na-akpọ ya akwụkwọ mara na akara ụda olu ga-abịa ebe a ga-abụ gịnị nke etiti lote na ngwa anyị gwara gị na ụda etiti na-esokarị gịnị ụda elu ịfụrụ ka nke atụ wee soro ụda elu anụnwa ebe anụnwa amụhụ na ịghọtara ebe anyị na-eje ngwa ka anyị tinye na nke ọzọ abụzụ abụzụ maọbụ abụzụ abụzụ kriket abụzụ ihe gee ntị n'ihe anyị kpọrọ abụzụ abụzụ ọ bụghị abụzụ o nwere abụzụ na abụzụ enweghị otu akara ụda olu mana anyị chọrọ itinye nkịta bụ gịnị abụzụ abụzụ abụ nkeji okwu abụọ abụ abụ ude abụ abụ ude abụ ọ bụ gịnị ala elu ọkpọzie gịnị zụ ifichakwazie nke a ihe anyị chọrọ itinye bụ gịnị abụ ụzụ ọ bụghị abụ ụzụ ọfọzie gịnị bụ ụzụ bụ ụzụ bụ ụzụ bụ ụzụ bụ ụzụ bụ ụzụ mbe bụ ụzụ mbe bụ ụzụ mbe elu na ala ịfụrụ ya abụzụ abụrụ gịnị abụzụ elu ala elu na gịnị ala abụzụ mana ọ bụrụ abụzụ abụzụ abụzụ abụzụ abụzụ mmadụ ịfụna abụzụ na mmadụ nwere gịnị otu akara udo elu elu na gịnị ala na-adịghị ka gịnị abụ ụzọ nke bụ gịnị ala elu na gịnị ala nke a bụ gịnị abụ ụzọ abụ ụzọ mana ọ bụrụ na ị chọọ itinye gịnị abụ ụzọ ịfụna ya na mmadụ ga-eme gịnị ga-enwe otu akara ụda olu ọ bụrụ gịnị mmadụ abụ ụzọ abụ ụzọ mmadụ abụ ụzọ mana ọ bụrụ abụzụ ka ị chọrọ ịkpọ nke anyị kpọrọ gịnị abụ ụzọ abụ ụzọ abụ ụzụ ya na gịnị ụtọ ụtụ nwekwara akara udaolu nke anyị kpọrọ nke anyị tinyere ebe anọ abụ ụzụ ụtọ ụtụ abụ ụzụ ụtọ ụtụ efulia abịa na nke ọzọ atụrụ chi atụrụ chi ịnaghị ebe anụnwa atụrụ nwere nkeji okwu atọ ka ike na nkeji okwu abụọ etu esi bụ eme atụ atụ aka ọ bụrụ gịnị elu elu atụ ọfọdụ gịnị rụ rụ ificha nke ọ bụrụ gịnị atụ tụrụ tụrụ mm tụrụ mm tụrụ ego mm tụrụ mm tụrụ mm tụrụ ego mm ọ bụrụ gịnị elu na gịnị etiti efere ya anyị jezie na nke a ikpeazụ ebe ahụ ma bụ gịnị mbem chant mbem mbre, mbe, ala, ala, mbe, ala. Ọ bụ gịnị? Ala ala. Ọ fọzie ebe, ificha nke ọ bụrụ gịnị? Beem, beem, beem, ala. Ọ bụrụ gịnị? Ala ala. Mbe. mbem ịfụnanya na-ebu gịnị ala ala n'etu a ka esi etinye gasị ya n'okwu ndị nwere gịnị nkeji okwu atọ n'okwu ndị nwere nkeji okwu atọ etu a ka esi eme gịnị ka esi etinye gasị ya ị ga-ebu ụzọ kee na nkeji okwu abụọ imechazie eme gịnị ihicha nke ịbụ ahụ ka o nwee ike nweta gịnị nkeji okwu abụọ ọzọkwa ọ bụrụ na imechazie ya isi etu ahụ wee tinye gịnị akara udaolu ịfụ na mmadụ bụ mmadụ elu elu na gịnị ala azịza ala elu na gịnị ala m apụl hipopotamus elu ala ala ọdụm ala ala na gịnị elu njuru elu na gịnị ala ala akwụkwọ elu ala ala elu elu na gịnị etiti mana ọ bụrụ akwụkwọ ọ bụrụ gịnị elu elu elu akwụkwọ akwụkwọ elu elu elu onye ka eji etinye nke anụnwa na akara gịnị ngudo ma ọ bụrụ nke ichere itinye ma ọ bụ na akwụkwọ ka ị chọrọ ịkpọ mana ọ bụrụ na akwụ ụkwọ ma na ihe ọ ga-ebu na ngwụcha abalị gịnị akara odet anyị kwaziri abụ ụzọ kriket ala elu na gịnị ala nwee atụrụ elu elu na gịnị etiti nwee mbem chant ala ala ala ala nkeji atọ ka etu na etu a ka esi eme gịnị ka esi enweta okwu ndị nwere nkeji ụkwụ ole karịrị abụọ nkeji okwu atọ maọbụ gịnị karịa akara udo oru n'ahịrịokwu kedu ka esi etinye akara udo oru n'ahịrịokwu ị na-anya na anyị ga-ejikwa n'ebe a wee chọpụta etu esi etinye akara udo oru n'ahịrịokwu ị na-anya n'ahịrịokwu ndị anụnwa anyị nwere iriri nri iriri nri iriri nri ịfụ na ahịrịokwu na-agbanwe gị otu nsupe mana nghọta ha na gịnị dị iche iche ị na-anya na nke mbụ nke mbụ bụ gịnị nkwusara ahịrị nkwusara nke ịbụọ bụ gịnị ahịrị ajụjụ nke ịbụọ bụ gịnị ahịrị ajụjụ anyị achọghị itinye ya akara ajụjụ ebe a nye ka anyị tinye ajụjụ anụ mana ihe ị ga-eji wee ma ihe ị ga-eji wee ma nke bụ ajụjụ bụ gịnị akara ụdaolu ọ bụrụ na etinye akara ụdaolu n'ime ahịrịokwu na-abụọ edepụtaghị okwu na akara mbido anụnụ iji wee gosi gị nke a na-ekwu maka ya ihe ọzọ ga-eji wee chọpụta nke bụ ajụjụ na nke bụ nkwụsara bụ gịnị akara ụda obere etinyere na ya anyị nwere iriri nri nwee iriri nri iriri nri ebe mgbanwe na-abụkarị bụ na gịnị na nnọchi aha na ọ bụrụ ahịrị nkwụsara na gịnị ee ahịrị ajụjụ ebe mgbanwe na-adịkarị bụ na nnọchi aha dị kedu nnọchi aha dị na i nnọchi aha i dị na ahịrị okwu na-agba iriri nri ofefe ị ga-amata abụ gịnị kedu ihe ọ ga-abụ iri loti ha ekwu mbe eh, eh, ego aka ala na gịnị ude usoro anyị si eh, agbasogasị ndị nwere akara ude olu na nkeji okwu abụọ gịnị anya ka ị ga-abụ iri iriri nri ike na nkeji okwu abụọ bụ gịnị iri kedu ihe ọ ga-abụ mbe elu na gịnị ala elu na gịnị ala efule ọfọzie riri ifichazi nka na ọwee chekwa ebe ọbụ gị riri riri mm riri ara ala riri ala mm ala ọ bụ gị ala ala nri nri nri nri nri aka ọ bụ elu na gị elu elu ọ iriri nri efu na ọ gịnị nkwusara mana ajụjụ ọ bụrụ nke ga-abụ ajụjụ na nnọchi ahịa ga-abụrịrị gịnị akara ụdala akara ụdala ka eji ezipụta mm, a ga etinye na nnọchi nnọchianya ka eji ezipụta gịnị ahịrị nke bụ ajụjụ kedu ihe nke a ga-abụ ka anyị mara na ọ ga-adaba na nke anọ maka anyị si na nke a bụ gịnị ajụjụ iriri iriri nri iri iri iri mm iri mm iri ala iri ala iri ala ọ bụghị iri anyị enwetago nke anọ ka anyị nwetakwazị ebu anọ ọ bụghị riri ala ala nri nri nri anyị enwetago ebe abụọ ọ bụghị elu elu aka ọ bụrụzarị iriri nri nke abụghị iriri nri nke abụghị ajụjụ ịfụ na mgbe ọbụla enwere ahịrị ajụjụ na nnọchi anya ihe na-ebidokarị ya bụ gịnị ụda ala ọ bụghị ụda elu ọ bụrụ ụda elu dị na nnọchi ala ahụ ị mara na ihe ọ ga-abụ bụ gịnị mgbusala iriri iriri nri iriri nri ịghọtara ya anyị bịa na nke ọzọ mgbusala ọnọ ya ọnọ ya ọnọ ya ọnọ ya nke a bụ mgbusala nke a bụ ajụjụ ịfụkwana ofe ihe atọ ga-abụ gịnị ọ nọ mm ọ nọ mm nkeji okwu abụọ ọ nọ mbe mm ọtụzie ya nọ ya nọ ya mm nọ ya ule nọ ya ọ nọ ya ọ nọ ya nọ ya mm ọ nọ ya ọ nọ mm mm ọ nọ nọ ya ọ nọ ya mm mm ọnọ ya ọnọ mm ọnọ ọnọ ya ọnọ ya mm ya mm ya ọnọ nọ ya anyị na nke anụwa ajụjụ nkwusi nke abụghị ajụjụ ọnọ ya ahịrịokwu ị na-etinye eh, akara udaolu na n'ahịrịokwu na nke nkwụsara na nke ajụjụ na-abụkarị na gị na nnọchi a ka a na-enwekarị mgbanwe ya ị na-anya ebe ahụ efu na nke ajụjụ anụma enweghị otu otu nnọchi a ka enwegasịrị na ndị anụma na nke mbụ mmaatụ nke mbụ i bụ nnọchi a efu na ebe a ka enwegasịrị mgbanwe na akara udaolu na ndị ọzọ gịnị ofu ihe anyị bịa na nke ịbụ anụma anyị nwere nnọchi a na-abụ ọ na gịnị ya ọ na ya efu enwegasịrị mgbanwe na nke dị na nke elu na nke ala nke nkwụsara bụ gịnị elu na gịnị ala nke e, e, nke ajụjụ bụrụ gịnị ala na gịnị elu efu ya Mgbe ka anyị leba anya na nke ikpeazụ na ọmụmatụ nke ikpeazụ tupu ya chịkọta wee gaa na ihe omume anyị kwesịrị anyị ga-eme anyị nwere nkwụsara ịhụrụ ada ịhụrụ ada bịa ka nwee gịnị ịhụrụ ada ịhụrụ ada ngwana anya ba ị ị ebe anụ ma kwesịrị ịbụ gịnị nke nkwusa ị hụrụ ka ike ị hụrụ ị hụrụ ị ịhụ hmm. ịhụ hmm, hmm. mbe ọ bụ gịnị elu na gịnị ala mbe inweta nke bụ ọ bụrụ gịnị ificha nke a wee gbadata na hụrụ ọ bụrụ gịnị hụrụ ala ada ada mh ada mh ada ude ala na gịnị elu efuru eh, ya ọ bụrụ elu ala ala na gịnị ala na elu anyị dịkwazi na nke a ị hụrụ ada ị hụrụ ịhụ mh ịhụ mh ịhụ mh ala ọ bụ gịnị ịhụ mh ọ bụrụ ala ala n'inwetazi nke anụnwa ọ ga-abụ na nkeji okwu abụọ ihicha nke anụnwa ọ bụrụ gịnị hụrụ hụrụ bụrụ gị ala ada ịhụrụ e ada ada ala na gịnị elu efu na enweghị nnọchi aha ebe anụ n'ihe nwere bụ aha ịfụ na ebe nwere mgbanwe n'ihe niile ndị a na ikpeazụ ahụ gịnị na nnọchi aha elu nke a bụ elu nke a bụrụ gịnị ala iji wee gosi na elu bụ gịnị nkwusa nke ọzọ bụrụ gịnị ee eh, ajụjụ ịfụnanya nwe nnọchi a na-agwa ghọta ihe anyị cheta ihe anyị kwuru na ebe anyị hụkarị mgbanwe na ahịrịokwu dịka na nkwụsara na ahịrị nkwụsara na gịnị ajụjụ ebe anyị hụkarị mgbanwe na-abụ na gịnị na nnọchi a nweghị ebe ọzọ na-ekwu nkwụsara na nke ahịrịokwu nkwụsara na nke ajụjụ a na-abụ na-abụ gịnị otu ihe naanị na nnọchi a ka a na-enwe mgbanwe na akara otu onye dịrịzie nke gaba ịfụ na etu anụ maka esi etinye gasị ee eh, akara udo n'okwu dị iche iche anyị emetụta maka ndị okwu ndị nwere nkeji okwu abụọ aka metụta ndị nwere karịa nkeji okwu abụọ ma ọ bụ okwu ndị nwere e, e, bido na nkeji okwu atọ gabazia bịakwazie ebe a metụkwazie akara udaolu na gịnị na ahịrị okwu dịka nkwusara na gịnị ajụjụ n'ebe a ka anyị ga-achịkọta n'ihe gbasara akara udaolu n'ụbọchị nke taata mana tupu anyị achịkọta ọ ga-amasị nke ime gịnị ihe omume iji wee ka m wee jide n'aka na ịghọta ihe a kụziri nke ọma abịa n'ihe omume na anya ebe anụma anyị nwere ihe omume asị gị tinye akara ụdaolu n'okwu ndị a tinye akara ụdaolu n'okwu ndị a nke mbụ ụsụ bat ụsụ bat nke bụ aka bid aka bid ero mushroom ero mm mm, mọchụ nkịta dog, nkịta dog. nwamba cat, nwamba cat. ezi pig mm mm, pig ezi pig obi palace, obi palace. ebunu ram ebunu ram mmanya drink mmanya drink mmanya drink ọ ga-amasị m na ọ bụrụ na ị na-egosipụta ụsa gị n'anya bụ o nwere obere ihe ndere ebe anụ ị nwere ike iji akara ndị a wee gosipụta ụsa gị he etinyere n'akara mbido e maka gịnị ụda elu li etinyere akara mbido maka gịnị ụda ala si maka gịnị ụda etiti iji wee maa atụ iji gosi gị ha na-ekwu ị nwere ike ije eze tit eze nwere gịnị ya na ego bụ otu ihe o nwere elu na gịnị etiti ịbịa bidere gịnị hs h na gịnị si aka nwere hand nwere gịnị elu elu ọmụmaatụ ka m na-enye gị otu ị ga-esi were dere m ya ọ bụrụ gịnị h h hh aka ụka church ụka church o nwere gịnị mbe o nwere gịnị elu na gịnị ala ihe ga-eme ya bụ gịnị tinye he na gịnị lee etu a ka ị ga-esi depụtara m ya maka na ịma na usoro anyị na-agbaso abụghị usoro odide kama na usoro nke a ga-ewepụta na igwe kọmputa ọnya ka oge wee dịrị gị mfe iji wee mee ya ka anyị wee gị mee ya na gịnị etu anụnwa maka na ị nwere ike ụfọdụ agaghị ama etu a ga-esi jiri igwe kọmputa wee tinye akara ụdaolu n'okwu ha ga-eji wee nye ha kama ị ga-emere kama ọ ga-agbagwoju gị anya etu a anya ka iji wee gị ka ị mere m otu a cheta biko ụmụ akwụkwọ ọ bụrụ na ihe a na-eme masịrị gị gbaa mbọ fụ na imere gịnị ịsọskraịbụ ka ihe nwere nwee ike na-aga ọfụma ndewonụ